wano ume bonine nde wano ambo ah, mazi cms enna ko mazi <laughs> o oh, de. no bo chigada ene ibo cnn ane di moya very deep inside the forest ne wotano akon kita magazine nse mane ni siro ne. ane <clears throat> ndị obodo anyị etiela mkpu n'oke olu kwa akwarịrị n'ihi ihe ndi polisi ụwa ọjọọ a na-akpọ sars na-eme n'obodo a nke nkọwa ya n'ọnụ bekee secondary ammunition of robbers abụrụ na akụkọ na-agbawa obi ebe ụmụ ikorobịa obodo anyị ka a mm. akwa efogo. site n'ihe anyị nụrụ n'aka ndị nta akụkọ anyị enweghị ezigbo ihe ndị a na-arụ karịa na na ha ejighị anya afụ nwa okorobịa sapụrụ ahụ onye gba wọchị ọfụrụ onye yi shuu ọfụrụ onye gara isi ya eghe onye na-asụ ingilish ọfụma onye bụ moto ọfụrụ onye nwere afọ bịa, nwoke kpọpụrụ ntị nakwa onye ji ekwentị nke iphone mm. ike gwụrụ ndị sars egbuola ọtụtụ ụmụ ikorobịa na-enweghị ihe ha mere ụmụ na-agbara onwe ha mbọ ụmụ ikorobịa aka ha dị ọcha sọsọ ihe ọjọọ ha mere bụ na ha na-esi isi ọma ya mere onye isi ndị malians onye nke aha ya bụ maazị naira mali jiri wee nwụcha anwụrụ wee ba mba n'oke ọnụ n'abalị gara aga si ndị malians niile pụta ka a ga iwe ka a ka na-akwado ịga ngagharị iwe a naira mali wee pụtakwazie site n'ike nke anwụrụ si na ọ naghị agazi o ọ gwụrụ ike ọ gwụrụ ike o juru anyị anya maka na anyị ahụtụbeghị onye anwụrụ nke na-enweghị ndị bekee kpọrọ moral akwụrụ jabara na anwụrụ nwere moral ah, Chineke ọ gwụrụ ike mgbe ah. nwa ndụgbo na-atụ ụjọ mm. ndị agbarị atọwọ ike gwụrụ ka okwu a ka na-aga brọda fast the bad guy Okoronkwo na brọda Rontan Okechukwu bịara nyụkọ mmiri ọnụ fọrọji ike ha taa na ha ga-agarịrị ngarị iwe a maka mmechi ndị SARS n'obodo a tụkwa ahụ ozi anyị na-anụ n'aka ndị nta akụkọ bo so wee gaa Maka 20 na Lagos bụ na mgbe a na-aga njem ngagharị iwe a otu onye DPO nke ndị uwe ojii Shoot! Shoot! Shoot! Shoot! Tyson Shoot! Shoot! Shoot! Shoot! Shoot! maka Shoot! naira Shoot! Shoot! Shoot! anyị na onwe anyị na-ewetara ya akụkọ anụbọchị nke tata ịfụrụ na aja ike anyị taa na ebe ọbụla anyị hụrụ onye SARS ihe mere na 1960 ga-eme ọzọ maka Chineke ndị aja ya gwụra mmadụ anya kan ngena bos kon api yo what kan ke je a so ko fa ayo to da to kwa o ke le kwa do de kwa na o kwa de sao, saso o kwa de sas sas o tu ta ta si ma bia no bia mo fine boy eh lenu lenu wo ko kwa ko ne de wa ja ko kwa ke dia de wa ja ne ma pa dam tem tem te chara jim jim jim jim jim jim na ma e wa tri kan ma kan di saso we ji dem si na ma fere mo okay na mgbe yahoo boy si na m ga-eji ATM m ATM m kwụ ihe akwụ ha 50,000 naira ego ọwa dịkwa n'ebe ego ọwa dịkwa n'ebe nna e, nke otu azụ ị maka na ọwụ na ọwụ maka ekwesị nwụ aka gbago na CNN na ndị ejirigo mgbe ofeke aka gbago anya ịma ibe mere eso m ndị eje ngagharị iwe ị hụrụ ngagharị ka iwe a eso m eje ebe a ka m na-aga na ebe a ka m na-aga ọ dị mma ọ dị mma ọ dị mma mana bịa unu unu adịghị eso aga ngagharị iwe Mana kwesịrị na ịga nke eziokwu anyị kwesịrị iji ije na-ewe anya iwe iwe na-ewe